ha mbụ monalisa aga m akụziri gị ka esi eme nigerian makeup na asụ igbo dịkwa ihu gị were ntọala ankupo anụgịma tinye n'ụba n'ihingo niile na iji ahịhịa ntọala gwawere ndụ abụọ dị okwu karịa ihe m kwupchi ankupo anugima tinye mmesapụ aka na mpaghara n'ile nchọrọ nkawo pụta ihe jiri ahịhịa nkụ anya na-asọ oyi ka ngwakọta were ndụ abụọ ji bara ọchịchịrị karịa ntụtụ ihu ankupo anụghị na ahịhịa akụntụa iji mee ka ọkpọ iso ọkpụpụ agba na mijijiboni ugbu a were lipstik uhie ngimawere mmesapo kantine 90 imaka imeihiere jiria hihia were akuku akuku na efegari efegari kangwa kota ubu awere mtonka zubegini ile kaito konsilaji jiria hihia na ami ami meka uzuzu optie ya mgebe ahamme chikna imigiputa ihe makankunga nyigi were pensila ujidi nko masoro zomu maka anya anyagi jiri pink meihe ihe ihe na-anyị ụmụ agboho naijiria hụrụ pink na anya anyị echefula iji eriri mmiri ọcha dịka ji maka egubere oniji were pensụl anya onyidi nkọma nkwupụchie egubere oniji ugbu abanye na lipstick mat na-acha uhie uhie maka oke gị ya na lipstick pink maka etiti tinye gloska ona enu adigi mkwa na nigeria abagnyegi abagnyeghi Papilor, Papilor.